akwụkwọ ozi mbụ nke Jọn degara ndị Kraịst niile Jọn nke mbụ isi nke mbụ ihe nke dịrị site na mbụ ihe anyị nụworo ihe anyị jiworo anya anyị hụ ihe anyị kiriri nke aka anyị datụkwara banyere okwu nke ndụ ahụ emekwara ka ndụ ahụ pụta ìhè anyị ahụwokwa ya na-agbakwa ama kọkwara unu ndụ ahụ ndụ ebighị ebi ahụ bụ ndụ nke dịrị n'ebe nna anyị nọ e wee mee ka ọ pụtara anyị ihe ọ bụ ihe anyị hụworo n'ụkwa ka anyị na-akọkwara unu ka unu onwe unu wee sokwa anyị nwekọọ ya ma nwekọ anyị bụkwa nke anyị soro nna anyị sokwa ọkpara ya jisọs kraịst na-enwekọ ihe ndị a ka anyị onwe anyị na-edekwa n'akwụkwọ ka e wee mezuo ọṅụ anyị nke a bụkwa ozi ahụ nke anyị nụworo n'ọnụ ya na-akọkwara unu na Chineke bụ ihe ọ dịghịkwa ọchịchịrị ọbụla dị n'ime ya ọ bụrụ na anyị asị na anyị na-eso ya nwekọ ihe ma anyị na-ejegharị n'ọchịchịrị anyị na-ekwu okwu ụgha anyị adịghị emekwa eziokwu ma ọ bụrụ na anyị ejegharị n'ìhè ahụ dị ka ya onwe ya nọ n'ìhè ahụ anyị na-enwekọrịta ihe n'etiti onwe anyị ọbara Jisọs bụ ọkpara ya na-asachapụkwa anyị mmehie niile ọ bụrụ na ya asị na ya enweghị mmehie anyị na-eduhie onwe anyị eziokwu ahụ adịghịkwa n'ime anyị ọ bụrụ na ya ekwupụta mmehie anyị ọ bụ onye kwesịrị ntụkwasị obi bụrụkwa onye ezi omume ka o wee gbaghara anyị mmehie anyị sachapụkwa anyị ajọ omume niile ọ bụrụ na ya asị na ọ dịghị mgbe ọbụla anyị mehiere anyị na-eme ya onye ụgha okwu ya adịghịkwa n'ime anyị Jọn nke mbụ isi nke abụọ ụmụntakịrị m ihe ndị a ka m na-edegara unu n'akwụkwọ ka unu wee ghara imehie ọ bụrụkwa na onye ọbụla emehie anyị nwere otu onye na-ekwu ọnụ anyị n'ebe nna anyị nọ ya bụ Jisọs Kraịst bụ onye ezi omume ya onwe ya bụkwa ihe ịjụrụ Chineke obi banyere mmehie niile anyị ma ọ bụghị ihe ịjụrụ ya obi banyere naanị mmehie nke anyị onwe anyị kama ọ bụkwa ihe ịjụrụ ya obi banyere mmehie nke ụwa dum n'ime nke a ka anyị makwara na anyị amawo ya ma ọ bụrụ na anyị edebe ihe niile o nyere n'iwu onye na-asị amawo m ya ma ọ dịghị edebe ihe niile o nyere n'iwu ọ bụ onye ụgha eziokwu adịghịkwa n'ime onye ahụ ma onye ọbụla nke na-edebe okwu ya ọ bụ n'ime onye ahụ ka e meworo ka ịhụnanya Chineke zuo oke n'ezie n'ime nke a ka anyị maara na ị nọ n'ime ya onye na-asị na ọ na-anọgide n'ime ya o ji ụgwọ ka ya onwe ya na-ejegharịkwa dị ya onwe ya jegharịrị ndị m hụrụ n'anya ọ dịghị ihe ọhụụ e nyere n'iwu ka m na-edegara unu kama ihe ochie e nyere n'iwu nke unu nwere site na mbụ ihe ochie ahụ e nyere n'iwu bụ okwu ahụ nke unu nụrụ ọzọ ihe ọhụụ e nyere n'iwu ka m na-edegara unu ya bụ ihe nke bụ eziokwu n'ime ya na n'ime unu n'ihi na ọchịchịrị ahụ na-agabiga ezi ihe ahụ na-amụkwa ugbu a onye na-asị na ya nọ n'ihi ahụ ma ọ na-akpọ nwa nna ya asị ọ na-anọ n'ọchịchịrị ahụ ruo ugbu a onye na-ahụ nwanna ya n'anya na-anọgide n'ihi ahụ ọ dịghị ihe na-eme ka mmadụ ma n'ọnya dị n'ime ya ma onye na-akpọ nwanna ya asị nọ n'ọchịchịrị ahụ na-ejegharịkwa n'ime ọchịchịrị ahụ ọ mataghịkwa ebe ọ na-aga n'ihi na ọchịchịrị ahụ mere ka anya ya kpuo isi ụmụntakịrị m ana m edegara unu akwụkwọ n'ihi na agbaghaworo unu mmehie unu n'ihi aha ya ndị bụ nna ana m edegara unu akwụkwọ n'ihi na unu amawo onye ahụ nke dị site na mbụ ụmụ okorobịa ana m edegara unu akwụkwọ n'ihi na unu emeriwo ajọ onye ahụ ụmụntakịrị m edegara m unu akwụkwọ n'ihi na unu amawo nna anyị ndị bụ nna edegara m unu akwụkwọ n'ihi na unu amawo onye ahụ nke dị site na mbụ ụmụ okorobịa edegara m unu akwụkwọ n'ihi na unu dị ike okwu Chineke na-anọgidekwa n'ime unu unu emeriwokwa ajọ onye ahụ unu ahụla ụwa ma ọ bụ ihe nke dị n'ụwa n'anya ọ bụrụ na onye ọbụla ahụ ụwa n'anya ịhụnanya nke nna anyị adịghị n'ime ya n'ihi na ihe niile nke dị n'ụwa bụ agụụ ihe ọjọọ nke anụ arụ na agụ ihe ọjọọ nke anya na oke okwu nke ibi obi esiteghị na nna anyị kama o sitere n'ụwa ụwa na-agabigakwa ya na agụụ ihe ọjọọ ya ma onye na-eme ihe Chineke na-achọ na-anọgide ruo mgbe ebighị ebi ụmụntakịrị m ọ bụ oge awa ikpeazụ dịka unu nụkwara na otu onye nke na-emegide kraịst na-abịa ọbụna ugbu a ọtụtụ ndị na-emegide kraịst apụtawo nke anyị sitere na ya mara na ọ bụ oge awa ikpeazụ ha siri n'etiti anyị pụa, ma ha abụghị ndị nke anyị n'ihi na a sị na ha bụ ndị nke anyị ha ga-anọgideworị n'etiti anyị ma ha pụrụ ka e wee mee ka ha pụta ìhè na ha niile bụ ndị na-abụghị ndị nke anyị unu onwe unu nwekwara otite mmanụ site n'onye nsọ ahụ unu matakwara ihe niile ọ bụghị n'ihi na unu amataghị eziokwu ahụ ka m na-edegara unu akwụkwọ kama ọ bụ n'ihi na unu matara ya ọ bụkwa n'ihi na ọ dịghị ụgha ọbụla si n'ezi okwu ahụ pụta onye bụ onye ụgha ahụ ma ọ bụ onye na-agọsi na Jizọs abụghị Kraịst ahụ onye na-agọnarị nna anyị na ọkpara ya onye a bụ onye ahụ na-emegide Kraịst onye ọbụla nke na-agọnarị ọkpara ahụ o nweghịkwa nna ahụ onye na-ekwupụta ọkpara ahụ o nwekwara nna ahụ ma unu onwe unu ka ihe ahụ unu nụrụ site na mbụ dịgide n'ime unu ọ bụrụ na ihe ahụ unu nụrụ site na mbụ adịgide n'ime unu unu onwe unu ga-anọgidekwa n'ime ọkpara ahụ nọgidekwa n'ime nna ya nke a bụkwa nkwa ahụ nke ya onwe ya kwere anyị bụ ndụ ahụ nke bụ ndụ ebighị ebi ihe ndị a ka m degara unu n'akwụkwọ banyere ndị na-eduhie unu unu onwe unu kwa otite mmanụ ahụ nke unu natara n'aka ya na-adịgide n'ime unu ọ dịkwa unu mkpa ka onye ọbụla zi unu ihe kama dịka otite mmanụ ya na-ezi unu ihe banyere ihe niile dịka ọ bụkwa ezie na-abụghịkwa okwu ụgha dị ka o zikwara unu na-anọgidenụ n'ime ya ụmụntakịrị m na-anọgidekwanụ n'ime ya ugbu a ka ọ ga-abụ ma ọ bụrụ na a ga-eme ka ọ pụta ìhè ka anyị wee nwee nkwuwa okwu gharakwa iwere ihere pụọ n'iru ya na ọbịbịa ya ọ bụrụ na unu matara na ọ bụ onye ezi omume unu maara na onye ọbụla nke na-eme ezi omume bụkwa onye amụworo site na ya Jọn nke mbụ isi nke atọ lee na aha ịhụnanya nke a bụ nke nna anyị nyeworo anyị ka e wee kpọọ anyị ụmụ Chineke anyị bụkwa ụmụ ya n'ihi nke a ụwa amaghị anyị n'ihi na ọ maghị ya ndị m hụrụ n'anya ugbu a ka anyị bụ ụmụ Chineke aka emeghịkwa ka ọ pụta ìhè ihe anyị ga-abụ anyị matara na ọ bụrụ na a ga-eme ka ọ pụta ìhè anyị ga-abụ ndị yiri ya n'ihi na anyị ga-ahụ ya otu ọ dị onye ọbụla nke nwere olileanya nke a n'ebe ọ nọ ọ na-emekwa onwe ya ka ọ dị ọcha dị ka ya onwe ya dị ọcha onye ọbụla nke na-eme mmehie ọ na-emekwa ihe na-emebi iwu mmehie bụkwa mmebi iwu unu matakwara na emere ka ya onwe ya pụta ìhè ka o wee chịpụ mmehie mmehie adịghịkwa n'ime ya onye ọbụla nke na-anọgide n'ime ya adịghị emehie onye ọbụla nke na-emehie ahụghị ya anya mgbe ọbụla ọ maghịkwa ya ụmụntakịrị m unu ekwela ka onye ọbụla duhie unu onye na-eme ezi omume bụ onye ezi omume dịka ya onwe ya bụ onye ezi omume onye na-eme mmehie si n'ekwensu pụta n'ihi na ekwensu na-emehie site na mbụ ihe eji mee ka ọkpara Chineke pụta ìhè bụ nke a ka o wee laa ọlụ niile nke ekwensu n'iyi onye ọbụla nke a mụworo site na chineke adịghị eme mmehie n'ihi na mkpụrụ ya na-adịgide n'ime ya ọ pụghịkwa imehie n'ihi na amụwo ya site na chineke n'ime nke a ka ụmụ chineke bụ ndị e emeworo ka ha pụta ìhè ha na ụmụ ekwensu onye ọbụla nke na-adịghị eme ezi omume esighị na Chineke pụta onye nke na-adịghị ahụ nwanna ya n'anya esighịkwa na ya pụta n'ihi na nke a bụ ozi ahụ unu nụrụ site na mbụ ka anyị hụrịta onwe anyị n'anya ọ bụghị dị ka Ken si bụrụ onye si n'ajọ onye ahụ pụta wee gbue nwanne ya ọ bụkwa n'ihi gịnị ka o gburu ya n'ihi na ọlụ ya jọrọ njọ ma ọlụ nke nwanne ya ziri ezi ụmụnna m ka ọ ghara iju unu anya ma ọ bụrụ na ụwa akpọ unu asị anyị onwe anyị matara na anyị esitewo n'ọnwụ baa na ndụ n'ihi na anyị na-ahụ ụmụnna anyị n'anya onye na-adịghị ahụ n'anya na-anọgide n'ọnwụ onye ọbụla nke na-akpọ nwanna ya asị bụ ogbu mmadụ unu matakwara na ọ dịghị ogbu mmadụ ọbụla nwere ndụ ebighị ebi na-adịgide n'ime ya n'ime nke a ka anyị maworo ịhụnanya n'ihi na ya onwe ya tọgbọrọ ndụ ya n'ihi anyị anyị onwe anyị jikwa ụgwọ ịtọgbọ ndụ anyị n'ihi ụmụnna anyị ma onye ọbụla nke nwere ihe ụwa nke a o ji nke hụkwara nwanna ya ka ọ nọ na mkpa o wee mechigide ya obi ebere ya ịhụnanya Chineke si aṅa dịgide n'ime ya ụmụntakịrị m ka anyị ghara ịhụnanya n'okwu ma ọ bụ n'ire kama ka anyị na-ahụ n'anya n'ọlụ na eziokwu n'ime nke a ka anyị ga-amara na anyị e bụ ndị nke eziokwu ahụ mekwa ka obi anyị kwenye ekwenye n'iru ya n'ihe ọbụla nke obi anyị na-ama anyị ikpe n'ime ya n'ihi na Chineke ka obi anyị ukwuu ọ makwara ihe niile ndị m hụrụ n'anya ọ bụrụ na obi anyị amaghị anyị ikpe anyị nwere nkwuwa okwu n'ebe Chineke nọ ihe ọbụla anyị na-arịọkwa anyị na-anata ya n'aka ya n'ihi na anyị na-edebe ihe niile o nyere anyị na-emekwa ihe niile na-atọ ụtọ n'iru ya nke a bụkwa ihe o nyere n'iwu ka anyị kwere n'aha nke ọkpara ya Jizọs Kraịst hụrịtakwa onwe anyị n'anya dịka o nyere anyị iwu onye na-edebekwa ihe niile o nyere n'iwu na-anọgide n'ime ya ya onwe ya na-anọgidekwa n'ime ya n'ime nke a ka anyị makwara na ọ na-anọgide n'ime anyị site na mmụọ nsọ ahụ nke o nyere anyị Jọn nke mbụ isi nke anọ ndị m hụrụ n'anya unu ekwela okwu mmụọ niile kama nwapụtanụ ndị mmụọ ahụ ma ha bụ ndị siri na Chineke pụta n'ihi na ọtụtụ ndị amụma ụgha apụwo baa n'ụwa n'ime nke a ka unu mara mmụọ nke Chineke mmụọ ọbụla nke na-ekwupụta na Jizọs Kraịst abịawo n'anụ arụ bụ mmụọ nke siri na Chineke pụta ma mmụọ ọbụla nke na-adịghị ekwupụta Jizọs o sighị na Chineke pụta nke a bụkwa mmụọ nke onye ahụ na-emegide Kraịst nke unu wụrụ na ọ na-abịa ọ bụkwa n'oge dị ugbu a ka ọ nọ n'ụwa ụmụntakịrị m unu onwe unu bụ ndị siri na Chineke pụta unu emeriwokwa ha n'ihi na onye ahụ nke nọ n'ime unu ka onye ahụ nke nọ n'ụwa ndị ahụ bụ ndị nke ụwa n'ihi nke a ha na-ekwu okwu nke si n'ụwa pụta ụwa na anụkwu olu ha anyị onwe anyị bụ ndị siri na Chineke pụta onye maara Chineke na-anụ olu anyị onye na-esighị na Chineke pụta adịghị anụ olu anyị anyị sitere na nke a mara mmụọ eziokwu ahụ na mmụọ njehie ahụ ndị m hụrụ n'anya ka anyị hụrịta onwe anyị n'anya n'ihi na ịhụnanya bụ ihe si na Chineke pụta onye ọbụla nke na-ahụ n'anya bụkwa onye amụworo site na Chineke ọ makwara Chineke onye na-adịghị ahụ n'anya amaghị Chineke n'ihi na Chineke bụ ịhụnanya n'ime nke a ka e mere ka ịhụnanya Chineke pụta ìhè n'ime anyị na Chineke ewerewo ọkpara amụrụ naanị ya zite n'ụwa ka anyị wee dị ndụ site n'aka ya n'ime nke a ka ịhụnanya dị ọ bụghị na ya onwe anyị hụrụ Chineke n'anya kama ọ bụ na ya onwe ya hụrụ anyị n'anya wee zite ọkpara ya ka ọ bụrụ ihe ịjụrụ ya obi banyere mmehie anyị ndị m hụrụ n'anya ọ bụrụ na Chineke hụrụ anyị n'anya otu a anyị onwe anyị jikwa ụgwọ ịhụrịta onwe anyị n'anya ọ dịghị onye ọbụla kiriworo Chineke mgbe ọbụla ọ bụrụ na anyị ahụrịta onwe anyị n'anya Chineke na-anọgide n'ime anyị emewokwa ka ịhụnanya ya zuo oke n'ime anyị n'ime nke a ka anyị maara na anyị na-anọgide n'ime ya na ya onwe ya na-anọgidekwa n'ime anyị n'ihi na onye nwanyị ụfọdụ n'ime mmụọ nke ya anyị onwe anyị ekiriwokwa anyị na-agbakwa ama na nna anyị ezitewo ọkpara ya ka ọ bụrụ onye nzọpụta nke ụwa onye ọbụla nke ga-ekwupụta na Jizọs bụ ọkpara Chineke Chineke na-anọgide n'ime ya ya onwe ya na-anọgidekwa n'ime Chineke anyị onwe anyị amawokwa ịhụnanya ahụ anyị ekwerewokwa na ya bụ nke Chineke nwere n'ebe anyị nọ Chineke bụ ịhụnanya onye na-anọgidekwa n'ịhụnanya n'ime Chineke ka ọ na-anọgide Chineke na-anọgidekwa n'ime ya n'ime nke a ka e meworo ka ịhụnanya zuo oke n'akụkụ anyị ka anyị wee nwee nkwuwa okwu n'ụbọchị ikpe ahụ n'ihi na dị ka ya onwe ya dị anyị onwe anyị dịkwa otu a n'ụwa nke a egwu adịghị n'ịhụnanya kama ịhụnanya nke zuru oke na-achụpụ egwu n'ezi n'ihi na egwu nwere ahụhụ mmehie a ga-enye ya ma onye na-atụ egwu aka emeghị ya ka o zuo oke n'ime ịhụnanya ya anyị onwe anyị na-ahụ n'anya n'ihi na ya onwe ya buru ụzọ hụ anyị n'anya ọ bụrụ na onye ọbụla ga-asị ana m ahụ Chineke n'anya ma ọ na-akpọ nwanne ya asị ọ bụ onye ụgha n'ihi na onye na-adịghị ahụ nwanna ya n'anya bụ onye ọhụụ hụworo ọ bụghị ịhụ Chineke n'anya bụ onye ọ na-ahụghị mgbe ọbụla ihe a e nyere n'iwu ka anyị nwekwara site n'ebe ọ nọ ka onye na-ahụ Chineke n'anya ka ọ hụkwa nwanna ya n'anya Jọn nke mbụ isi nke ise onye ọbụla nke kwere na Jisọs bụ Kraịst ahụ amụwo ya site na Chineke ọzọ onye ọbụla nke na-ahụ onye ahụ nke mụrụ n'anya ọ na-ahụkwa onye ahụ nke amụworo site na ya n'anya n'ime nke a ka anyị maara na anyị na-ahụ ụmụ Chineke n'anya mgbe ọbụla anyị na-ahụ Chineke n'anya mekwa ihe niile o nyere n'iwu n'ihi na nke a bụ ịhụnanya Chineke ka anyị debe ihe niile o nyere n'iwu ihe o nyere n'iwu adịghịkwa arọ n'ihi na ihe ọbụla nke a mụworo site na Chineke na-emeri ụwa nke a bụkwa mmeri nke meriworo ụwa bụ okwukwe anyị ma onye bụ onye na-emeri ụwa ma ọ bụghị onye ahụ nke kwere na Jizọs bụ ọkpara Chineke nke a bụ onye ahụ nke were mmiri na ọbara bịa bụ Jizọs Kraịst ọ bụghị naanị n'ime mmiri ahụ kama ọ bụ n'ime mmiri ahụ na n'ime ọbara ahụ ọ bụkwa mmụọ nsọ bụ onye na-agba àmà n'ihi na mmụọ ahụ bụ eziokwu n'ihi na ndị ahụ ndị na-agba àmà dị atọ bụ mmụọ ahụ na mmiri ahụ n'ọbara ahụ ha atọ dịrị ime otu ihe ahụ ọ bụrụ na ya anata ama nke mmadụ ama nke Chineke ka ya ukwuu n'ihi na ama nke Chineke bụ nke a na ọ ama banyere ọkpara ya onye kwere n'ọkpara Chineke nwere ama ahụ n'ime ya onye na-ekweghị okwu Chineke emewo ya onye ụgha n'ihi na o kweghị na ama ahụ nke Chineke gbaworo banyere ọkpara ya ama ahụ bụ nke a na Chineke nyere anyị ndụ ebighị ebi ndụ ahụ dị n'ime ọkpara ya onye nwere ọkpara ahụ nwere ndụ ahụ onye na-enweghị ọkpara Chineke enweghị ndụ ahụ ihe ndị a ka m degara unu n'akwụkwọ bụ ndị kwere n'aha ọkpara Chineke ka unu wee mata na unu nwere ndụ ebighị ebi nkwuwa okwu ahụ nke anyị nwere n'ebe ọ nọ bụ nke a na ọ bụrụ na ya arịọ ihe ọbụla dịka ọchịchọ ya si dị ọ na-anụ olu anyị ọ bụrụkwa na anyị matara na ọ na-anụ olu anyị n'ihe ọbụla anyị na-arịọ anyị matara na anyị nwere ihe arịrịọ ahụ anyị rịọwụrụ n'aka ya ọ bụrụ na onye ọbụla ahụ nwanna ya ka ọ na-emehie mmehie nke na-adịghị eweta ọnwụ ọ ga-arịọ arịrịọ Chineke ga-enyekwa ya ndụ inye ndị na-emehie mmehie ahụ nke na-adịghị eweta ọnwụ mmehie dị nke na-eweta ọnwụ ọ bụghị ekpere banyere nke a ka m na-agwa ya ka o kpee ajọ omume niile bụ mmehie mmehie dịkwa nke na-adịghị eweta ọnwụ anyị matara na onye ọbụla nke a mụworo site na Chineke adịghị emehie kama onye ahụ nke a mụrụ ya site na Chineke na-edebe ya ajọ onye ahụ adịghị emetụkwa ya aka anyị matara na anyị bụ ndị si na Chineke pụta ụwa dum na-atọgbọkwa n'aka ajọ onye ahụ ma anyị matara na ọkpara Chineke abịawo nyekwa anyị uche ka anyị wee mara onye eziokwu ahụ anyị nọkwa n'ime onye eziokwu ahụ n'ime ọkpara ya bụ Jisọs Kraịst nke a bụ ezi Chineke na ndụ ebighị ebi ụmụntakịrị m chee na onwe unu nche ka unu ghara ikpere arụsị